zoro akpaso eh. eh, zoro onye ogene ụfọdụ konelu a ịghọtago eh. ah. na bili igbo nọkwa na igbo ego igbo gbara fes abịa igbo gbara fes igbo nwere obi nwanne

ọbụ igbo na-agba mbọ ofumelu isi ka figo igbo jụrụ amerịka <laughs> igbo jụrụ japan ụmụ igbo na costa rica nwa igbo jụrụ abidjan igbo oke igbo na uk igbo na Igbochi ego igbo na cyprus igbo na omale omenala igbo amaka igbo na-etinyesi n'ụmụ ogbenye aka asamasị igbo amaka afọ ndị soboro soboro ọcha ka ọmaka o oh. igbo kwenu igbo kwenu okoko nwanne igbo amaka igbo kwenu igbo kwenu igbo kwenu ihe okokoko nwanne igbo amaka igbo kara aka igbo na-agba mbọ ole igbo hụrụ chukwu n'anya chukwu ebe ma bịazie ndị igbo lee ije na amerika igbo nọkwa di ya igbo nọkwa di ya iraka na iranụ afganistanụ ebe ọ bụla ijere igbo nọkwa di ya ịma na chukwu na-edu enyi o ya mm-hmm. e mere anyị edata ụjọ ebe ọbụla si ka e igbo jere lụọ ebe na zụrụ nke ndị igbo zụrụ ọfụma mm-hmm. igbo kwenu ihe igbo ihe ihe nwanne igbo amaka nwanne Igbo amaka asị m ịchọwa na mmiri Igbo nụkwa di ya hmm. aihu ịchọwa na mmiri Igbo juru ejuo hmm. aihu hmm. ịdatụ ụmụ juo ezenụkọ ịdatụ ụmụ juo emekọfọ